Foreign Service Institute, Igbo Basic Course, Unit 4, Tape 2. Drill 4.3 Substitution drill on questions with the raw form. Iriri Unu Unu ya oririri ndụ ndụ ịgụ akwụkwọ ndụ ọgụrụ akwụkwọ gị ịgụrụ akwụkwọ ha agụrụ ha akwụkwọ ịṅụ nkwụ aṅụrụ ha mee nkwụ unu unu ṅụrụ mee nkwụ onye a onye ọṅụrụ nkwụ iku mmiri onye okuru mmiri ghe ikuru mmiri ya okuru mmiri ịsa akwa ọ akwa ghe ịsa akwa iri nri iriri nri Part B with L class verbs. Useful word. Egboro. Egboro. Ifuru Unu. Unu furu ndo Ndụ. Ndụ ịkọ ji ndọkọrọ ji ghe ịkọrọ ya ọkọrọ ji ihe ọyọrọ igburu. unu unu yọrọ ịgbụrụ ede unu vụrụ ede onye a ede ịfụ eji onye ọfụrụ ezi- ha afụrụ ha eji gị ịfụrụ eji Part C HL class verbs. Ị chọrọ azụ? unu unu chọrọ azụ ha achọrọ ha azụ ịga ahịa agara ha ahịa ndụ ndị ahịa ịzụ akwa ndị ọzụrụ akwa ya ọzụrụ akwa ghe ịzụrụ akwa ime ihe ọma ị mere ihe ọma unu unu mere ihe ọma ha emere ha ihe ọma ide akwụkwọ edere ha akwụkwọ ghị ị dere akwụkwọ ịchụ azụ ị chọrọ azụ Drill 4.4 Question and answer drill with raw forms. Ị chọrọ akwa? Ee, achọrọ m akwa. unu unu chọrọ akwa ee anyị chọrọ akwa ndụ ndụ ọ chọrọ akwa ee ọ chọrọ akwa Ivu ede ndị ọvụrụ ede ee ọvụrụ ede ya ọvụrụ ede ee ọvụrụ ede ghe ịvụrụ ede ee avụrụ m ede iri azụ iriri azụ ee eriri m azụ ha eriri ha azụ ee eriri ha azụ unu unu riri azụ ee anyị riri azụ ịkọ ji unu kọrọ ji ee anyị kọrọ ji onye a onye ọkọrọ ji ee ọkọrọ ji ghe ị ji ee akọrọ m ji ịsa akwa ịsa ee asara m akwa ya ọ akwa ee ọ sara akwa ịṅụ mmiri nkwụ ọ ṅụrụ mmiri nkwụ ee ọ ṅụrụ mmiri nkwụ unu unu nkwụ ee anyi ṅụrụ nkwụ ịga ahịa unu gara ahịa ee anyị gara ahịa ndụ ndị ọgaranya ee ahịa iku mmiri ndị okuru mmiri ee okuru mmiri e ikuru mmiri ee ekuru mmiri ha ekuru ha mmiri ee ekuru ha mmiri ịzụ azụ azụrụ ha azụ ee azụrụ ha azụ unu unu zụrụ azụ ee anyị zụrụ azụ onye a onye ọ zụrụ azụ ee ọ zụrụ azụ ịchọ akwa onye ọ chọrọ akwa ee ọ chọrọ akwa ghee Ị chọrọ akwa? Ee, achọrọ m akwa. End of Unit 4